ọ dị mma onye ọma ya na-echiatagokwa azụ n'ihe mmemme Good Morning Anambra kịta bụ oge anyị ji akparịta ụka anyị nwere ndị anyị na ha nọ n'ụtụtụ ụbọchị a iji wee tinye ọnụ n'okwu anyị na-ekwu maka maazị Anthony Ugoji ọkaigbo mbem estate gọvanọ Obianọ on event ya na enye onye nkwalite asụsụ Igbo anyị na-asị nọ nnọọ ọ dị mma ihe anyị na-ekwu maka ya n'ụtụtụ taa bụ ịkwalite asụsụ Igbo anyị mana asụsụ bụ ihe eji wee malụ ndị ananwe okwu e na-ekwu si na obodo ọbụla asụsụ na-enwere asụsụ dị ka onye nwụrụ anwụ maka nwere ihe eji wee malụ ha ya bụ ka anyị bịa bịabịa nọ igbo ekwube ya bụ maka asụsụ Igbo na mgbe tesị aka n'oge dịka kịta n'oge anyị nọ n'ime kịta kedu ka ị esi wee kọwaa anya bụ asụsụ ọ na-aga n'iru ka ọ na-adanye adanye asụsụ Igbo <clears throat> agawagwo n'iru ọ na-anwụbu agwụ mana o tetego n'ụla ndị Igbo etetego n'ụla eh, ije na mmemme dị iche iche a na-eme na be anyị mmemme agbamakwụkwọ ọbụnagodu ịgba nkwụ nwanyị ma mmanya nwaanyị asụsụ Igbo ka ejizi were eme ibe niile dị na ya yana asụsụ Igbo na-aga n'iru n'oge kịta arịma nwaada gị na naaya ọ dịka onwe ihe itinye ya bụ ihe ihe ọ na-ekwu bụ eziokwu ịbịa n'anya ịyala atụnyeli ka esi emebu mbụ na kịta nọ ị na-anya ịfụ na ihe niile anachichetere gị azụ dịka osizu ma agbamnkwụ na ihe ndị ọzọ asụsụ igbo ọ na-aga n'iru mana anyị eh, eh, ma eh, na ọ na-aga n'iru mana ọ nwee research akọndọt na oge na-etesịrị aka abịa sị na ịma na anyị nwere three major ethnic language that's uh, igbo hausa na yoruba n'ime ha ịtọ asị na igbo bụ nke dị ka ọ na-anwụkarịsị anwụ na yoruba ndị yoruba ebe ọ na ha fụ onwe ha ha na-asụ igbo ha na-asụ yoruba na ihe eji amalụ ha bụ asụsụ ha mana ndị igbo ọ bịazi ọ dịka ịsụ asụsụ anyị na-eme anyị ifele ma ọ bụ bụ igbo asị na na onye etiwara slate maọbụ gịnị kedu ihe kpatalụ nke hmm, ọtụtụ ihe kpatakwala ya na asị ka ekwube enere anya na ibido na ndị na-agụ akwụkwọ ibido a sị na mgbe mgbe mgbe oge gara aga na-akpọfa nta akara ma nwere nweta elu ebe ahụ a na-akụziri igbo mana kịta n'ụwa bụrụ ọfụ n'ụwa oyibo ka eji akụzizi nwatakịrị bido n'obele akụziri elu oyibo otobe akụziri elu oyibo ịfụ ị na-anya ịfụ na ka ọ esi mụta ka esi asụ igbo na asị na ọya onye ji wee too ka ọ ama anala amụ ya ka ekpe na nka yọta abịakwa ịbịa n'anya ịfụ na nwatakịrị gụchazie nke nwa akwụkwọ n'ụlọ akwụkwọ ọ natazie n'ụlọ anyị nwụkwa ndị nne na ndị nna anya kwa enye aka a na-asụlụba oyibo na-asụlụba bekee onye sụbalụ bekee o tozie ka ebe chọọ ka o mee ọ ịmụ aka ekpe n'aka maka o tozie ọ wee sụbazie nke wibo o nwekọ isi na-ada ada na ntị onye nwa nsụbazi asị na igbu ya ibu eziokwu ọ dị mma ọka ka m pụọ n'ihe nyanwa na-ekwu hmm. ee eh, ịyara atacha ndị igbo ụta maka na ndị igbo bụ ndị njem ndị igbo na-apụ njem yoruba na-anọbebe achụta ego achụta ihe na-eri awụsa na-anọbebe achụta ihe na-eri ndị igbo na eji ije nya ibe so ewechigha aka klọkụ anyị azụ wụna onye igbo tonitara ọ ga-achọ ka ọ pụọ na mba kwuru mba jee zụọ ahịa ma ọ lụọ ọlụ ma ọ mee ihe ọbụla site na nke anwa o jezie obodo anwa ọsụrụ asụsụ obodo anwa ya eweta mmekọrịta ya na ndị mba anwa hmm. ọ bịazịa na-emetụta asụsụ anyị nwawụ ndị igbo amụbazi ụmụazị ụmụazị a na-eto n'asụsụ ndị anwa eziokwu na oyibo bụ general language ma ọ bụ ndị sụrụ oyibo mana oyibo anwa ka ndị igbo ji akpata ibe ji eri ọnya kpata o jiri ka ya sị na ndị igbo na asụsụ anyị na-anachighị azụ mm. ee arize ndị nweta asụsụ igbo ndị nweta sụwakwa igbo mmadụ dịka prọfesọ Peter Ejiofor na-eso eso die ịbịagodu na kọmandịrị ebe anyị na-eme mitin ebe anyị na-eme ibe ndị nait o nwere ihe anyị ga-enwado na ị batara ebe anwa ọ sịghị sụbakwa igbo o weta mmụọ gị n'obodo anyị bụ igbo na ịga ga-asụ igbo ọ bịakwa arụ ọkụkụ na-eghe mana ọ gwọ n'olu ya na nsogbu anyị bụ agbapụdanda ka anyị eji ya ọ dị mma anyị ga-aga chiata ka anyị ga fụ mgbe anyị ga na striti wee gba ndị mmadụ ajụjụ ọnụ ha wee gwa anyị ihe kpatara asụsụ igbo ji adanụ adanụ na ihe a ga-eme ka a kwalite ka anyị gaa ka anyị ihe ha nwere iwe anyị anyị na-eji ata ọ dịghị amasị ụfọdụ mmadụ isi igbo maka na ha na-eche na isi oyibo ọ bụrụ ịbụ onye ime ọfịa ọ ha aghọtaghị nke ọma na ndị nne na ji asụrụ onwe ụmụaka ha oyibo rapụ asụsụ igbo mụ na ụmụ fụrụ ya na ndị ahụ na-asụrụ ụmụaka ha oyibo rapụ asụsụ igbo bụ ndị na-amara ife na-eganụ maka nne na nna m ibe bụ eziokwu mana ogotosiri ka ọ sụọlụ nwa ya igbo nwatakịrị lụrụ ụlọ akwụkwọ akụzibe english maọbụ french maọbụ nke asụba asụsụ ndị nke ahụ mana asụ dịka onye igbo ihe asụrụ nwa gị igbo oke ihe mere ndị be anyị ga-asụ oyibo karịa igbo aghọtaghị mmadụ akpọghị ihe o nwere ihe ọ bụrụ na ị hapụ asụsụ gị sụba oyibo ama m onye ị na-asụ ya ma mgbe ọ dalụ n'ihe oyibo ma sa asụnwụ na and ọ na-ewechiga aka klọk azụ ụmụ akwụkwọ decha wayek a na-enwe oyibo nwa na-asụ a na-adị ya ọkwọ na nne ha na nna ha nwa na-asụkwara ha oyibo n'ụlọ mana ọ bụghị ezigbo oyibo maka na ha amaghị ihe ha na-asụ mana ọ bụrụ na ị were igbo nụcha onye ahụ ọ malụgodi asụsụ nna ya fest wee chọba nke oyibo ọ ya abụ ọmalụ nke eh, amụeli anya ọmalụ asị ya o jekwe n'oyibo mee ọfụma eh, maka m nọ na ndị mmadụ adịghị alaiki isi igbo mana ife epi m si wee ghọta ya bụ na ịmana ife eji ekụziri ụmụaka akwụkwọ na kịta na skuul ma praịmarị skuul sekọndịrị skuul bụ asụsụ oyibo so eh, ụmụaka zi na eji agakalị da uwe ịma na ọya ka m ji wee kwukwa sị na maka da orientation fanwe na oyibo ka eji ekuzi nkuzi na ife eji eme na skul a na-achọ ka paka mụtagodi nke oyibo ahụ eji aga akwụkwọ ọya nwaka ndị fil eji asụkana ife oyibo ọdụrụ m ga-enye ndị nne nna bụ asụsụ igbo anyị amakapụnụ a na-ekuzikwa oyibo ahụ akama arụ na amụgosikwa asụsụ Igbo ọfụma ọ dị mma ama m na e, anyị getasịrị ihe ndị mmadụ kwuo ofuma na ofu okwu njide aka bụ onye si na anyị akpọghị ife anyị nwere ife kedu mmadụ ọgọchukwu ka anyị bịa bi nọ kedu ike isi efu nke a eziokwu mmadụ akpọla ife o nwere ife kedu ihe njikwuo na dịka onye nọ m na-akụ si wee kwu ọ sị na ị gaa na mba ọzọ hmm. efu ndị ya na-asụ asụsụ fa ọkwa efuli ya mana anyị nwawu ndị Igbo eziokwu na anyị na-ejete nje ọfụma onye jee jene njenje pụọ apụọ ọsụba asụsụ ya asụkwa nnọọ ndị ka eji mara ndị asụba asụsụ ya maka ịga na mba ndị ọzọ ma ndị ofe mmanụ ancha na asụsụ asụsụ akpọla ife anyị nwere ife si n'aka anyị maka anyị adịghị asụ Igbo onye nu onye pụgaluo n'ile ọsị gị gịnị ka ebe ọ ya eji sụba Igbo na onwe ka o si emechi ya ọ maka na Igbo o nwere ihe o ji ekpọlụ ọnwụ na o ji ekpọlụ ife hello good morning good morning ụtụtụ ọma nna ka afọ ya afọ m ụtụtụ mfirisi ọfị abụọ Okay, gaa n'iru nna ihe afị ụ na-ekwu ọ dị mma mana nna sị na o si anyị n'aka otu o si anyị n'aka na awụ na onye nna onye wu nwunye m na nna m amụ ya na Cameroon to nne na nna ya na-asụrụ ha Igbo mana efi ya kịta ọ ga-asụ French ọ ga-asụ English chụkwa Igbo ị na-aghọta tụpụsụwesi anyị na-aga ụmụ nwoke ụfọdụ na-abịa nkwụ nwatakịrị m bịasị ya nne kedu afa gị ma ọ m ebu ụzọ sị ya uncle said what is your name ọ na menyela ya aka and o nwere na mpụta na-asụ igbo like nke mere last week na ndị a na-asụrụ mmadụ igbo na-asụrụ mụ na mma ya na-aba na-asụrụ ya igbo mụ na mma ya na-asụ igbo igbo ihe nwata nwaanyị a pụtawa hmm, onye a dị tulo ka ị na ihe ọ chọrọ ka ndị nsụba ya ụnyaahụ mana abịazie n'oyibo ahụ asị ka asụwa ya ụmụaka mụ e ah, e e na n'ọsụsụ ya bikos ana m ejepụ ejepụ ma obodo oyibo a na-ejecha ya den ọ bịakwa nnekwa otu aka ụkwa na ọnụ nwa nọkwa na ihe onyonyo kwa dịka oge ụfọdụ abịasị ka anyị gaa na striti jee striti ahụ ọ na onwe afọ igbo so o ebidokwa nwa birikwa nwa welugo na nne na nna Kedu onye anyị na-anọ? Ee, aga m igwe amara mmadụ. Amara, kwụsie okwu ike ka anyị na-ekwu. mmadụ Chineke, amara a mmadụ mmadụ ka ebe isi akpọ. Ana m amara mmadụ from Ọka, ngwa gaa ka ihe nwere ikwu. Ee, enwere na mma. SSG uh, uh, uh, to development ọ̀hún yẹn ka iye ìṣẹ̀rí ga ètò yẹn. Bíkọ̀ Gani rọ́nà ní ilé fún. Kàkálí tí ó sì gbà kàkálí na ibe ibe ndị na-afọ njem ya kpatara ra na asụ oyibo. Naijiria ga-ezuru anyị ezi igbo mmeri iwe biko ọdakimpeshọn ka nkekere ndị yoruba na-afụ njem ndị awụsa na-afụ njem yoruba nwere ụlọ akwụkwọ a na-akụzi yoruba na london igbo enwere Ejike na Yoruba na-asụ Igbo. Why correct you nwaanyị ka ebe no load no loan on on on on mistake ife anwa anyị na-eme dịka ka ebe na-akọba na ya gabisịa ya mma asịt na anyị na-eme nke ọma. Ejike is incorrect. Dike Igbo ka e ebidogodị na praịmarị skuul ga-akụzireli Igbo. ọ dị mma daalụ rinne amaluche mmadụ daalụ anyị anụghị ihe ikwu ọ dị mma hmm. ọkaigbo mbem ọ dịkwa ka ihe ikwu ka ọ na-asị na ya kwetasịrị na ndị yoruba na-apụ njem ndị hausa na-apụ njem ndị yoruba e, na-enwe skuulu ha lụrụ na london ọ bụ sọsọ yoruba ka eji akụziri ndị mmadụ ihe hmm. na nke ndị igbo agha pụrụ iche na ha kwesịkwa ebe ọbụla and nke na-aka ewe iwe bụ nke onye si na ya na-asụ mmadụ si ya na ọ dị too local maọbụ ịsụgharị iwelu igbo sụalụ mmadụ azụ ka ọ zachigha gị ọsụbalụ gị oyibo hmm. kedu ife inwe ekwu na nke ihe okwu amaka ihe wetala ọnya weta mmekịa eziokwu na anyị ama ebodo aka na anyị na-eje njem wee kwụsị ịsụ asụsụ igbo anyị ga na-asụ asụsụ igbo onye ọbụla bụ onye igbo kwesịrị ebe ọ nọ na ma o jepụla ejepụ ma ọ nọ n'ụlọ ọ na-asụ asụsụ igbo ọ ibe kwesịrị ekwesị ya ana m ekene onye kpọrọ anyị wee nyekwa anyị ndụmọdụ ndụmọdụ ya amaka mana ibe m na-ekwu n'ibe niile a bụ ndị igbo jiri akaba duo onwe ha ọdụ mụ nwawe onye igbo na-asụ igbo mana programụ m na-eme o ibe mmemme m na-eme na redio ma nke m na-eme n'ife mụ na mmadụ na-ekwugodo okwu igbo ka m na-asụ olu onye isi oyibo anyị asụ oyibo abịakwa n'isi oyibo anwa sụwa brokin onwe nke ndị a na-akpọ brokin ya kwa ya kwa so ezigbo oyibo ya na o kwesịrị ka onye bụ onye igbo na-asụ igbo na-asụ ya asụ ya n'ebe ncha ma ọ bụrụ ndị be anyị ekene m unu um, town hall meeting ndị anyị na-eme and most of this town hall meetings a na-eme ya a na-eji olu bekee asụ ya gịnị na-akpatakwa this kind of scenario ka m gwazie gị nsogbu anyị na-enwere mụ nwa na-eme ihe ejije ana m eme ibe ndị oyibo na-akpọ mc mgbe ụfọdụ ilu ebe ị ga-eme na gị na ndị igbo ibe gị nọ asị gị sụwa oyibo ya asị gị sụwa oyibo na igbo akarịa ọ na-ewute m ikekwasị na onye yoruba nọ ebe a na onye nke ọ bụrụ na onye yoruba nọ ya mụwa igbo mm. ọ ndị be anyị ji aka anyị emebe igbo ibe na-esi nkakwụ isi dị ya na-arụ ọ ndị igbo ka ibe niile a si n'aka ọnya ka anyị na-eme ibe a abs ah, ebidogo ya mm. abs na-eme ibe ejije dị iche iche na omenala igbo abs na agosi ndị anambra na ndị igbo ndị ọzọ iberi igbo na-edute ndị na-asụ igbo na abs a na-abịa ndị mmadụ a na-abịa na-amụta ndị mmadụ a na-akpụkwazi so na abs ebido gị ya ibe anyị na-ayọzi ndị be anyị wụ ka anyị malite na-eme ya n'ebe dị iche iche ụtụtụ ọma ka onye anyị na-anọ ngwa nwa dọgụ ka anyị bịa bịa nọ ọkaigbo ekwugo na nke anyị na-eme na BS kịta bụ otu ụzọ ị e ga-esi wee kwalite ya bụ asụsụ Igbo n'uche nke gị kekwa ụzọ ndị ọzọ ekwesị isi wee kwalite ya bụ asụsụ Igbo ife a ga-eme iji kwalite asụsụ Igbo akarị ọ karịrị enwere ike ụtụtụ ọma ụtụtụ ọma kedu afa gị na ebe isi agba anyị aka mbụ Chigozie Okoye isi ọka akpọ Chigozie isi ọka akpọ ngwa ganịrị ọtụtụ mma mmadụ nne kama ikwu eziokwu maka asụsụ Igbo mma atụmatụ mmadụ ebidodoro n'ụlọ akwụkwọ when they talk about Hashiku. Now, what remember, one time, the last, last seven more Makasu, at the Gaoko, no one at the Laoko. So, we're in Nigeria, we're not worried, but what I say, we're in a class, they're coaches. Ọ̀sẹ̀ mu na apara àti òyìnbó ìgbò na skul. Àti ẹ̀gbẹ́ ti pàpà pàpà bọ̀dọ̀ tó ti bọ̀dọ̀ dàpọ̀ bù sí ẹ̀. Sọ̀bá ti bò sí rọ̀bì, sùmá àti sùmá àti bò rọ̀bì.

ọtọpụ na akụnye ụmụaka amadabara na asụ mm. e e e igbo asụ igbo agbaghị agba agba igbo rọbishi ibe ọ na-akọwa doro anyị anya o doro anyị anya enwere english enwere french enwere igbo ihe ndị a niile subject enwe yoruba anyị anaghị asụ yoruba ebe a mana anyị na-eme english a na-eme english ọ dị mma mana o kwesịrị ka a na-eme igbo ka igbo program ma igbo tichin karịa ibe a na-eme n'oyibo oyibo ọ na-akọwa e um, ma ije program ị ga-eme mc uh, asị n'olu bekee gịnị ka anyị ga-eme ịkwụsị that kind of ana m akwụsị ya na ị gwara m sụọ oyibo m jụ maka akwụ m ụgwọ m wee bịa ọlụ anwa asị m na onye a onye yoruba na mma eji oyibo na-ekwu ya ana m eghebe ọnụ mma asụ ya sụọ nya sụọ igbo ọfụma mgbe a mma asụwazi igbo tụọ inu dị na ya ọmalụ nya mụrụ ya ọ dị mma ka anyị na-anya na nke anyị na-akpọ igbo alfabet abchd hmm. e, wee dịlịgaba hmm. na ya ka ewepụtara ya n'ihe onyonyo ọ fịazila ya arụ na ụfọdụ ụmụazị kịta amarọzi otu esi akpọ agụnyabụ ihe ọ dị mma ka onye anyị na ụtụtụ ọma onye na ụtụtụ ọma kedu afọ gị emeka na-ekwu from ọka emeka ngwa aga n'iru uche nke m ihe na m ekwu na ihe na-ebute ya bụ ihe na-eme ebe adị asụ asụsụ igbo ọ na-esite n'ụlọ akwụkwọ ha maka na mgbe ụfọdụ ndị nkụzi na-akụziri ya bụ ụmụ akwụkwọ a na-enye nzukọ oyibo alị nwata n'ụlọ kama nne na nna ya asọkwala ya igbo a na ya oyibo n'elu oyibo onye jere akwụkwọ sọkwala ya oyibo kedu ka otu azụ ya bụ asụ igbo nwerezile maka na nne na nna ya sụkwu na ya ya na ndị nkụzi mana ọ bụrụ na nne na nna ya na-asụ ya igbo n'ụlọ ọgụ ọbụla ọ matara na-asụ ya igbo si anya n'ụlọ akwụkwọ n'oyibo ọ ya aga na-asụ igbo ọfụma

abịchịdị efe gị gbe ọ bụrụ na ị mara ya ị ma na o nwere iwe igbo ihe edenwu ọ dị mma kedu ka ụmụ akwụkwọ esi mali ebe ọ bụ na ụfọdụ ndị nkuzi. ndị gọọmenti na-akpọta amarodu agụnyabe ife ebe a bụ ka nsogbu dị ihe a ga-emegodo uwo hmm? abịa iwo ndị nkuzi n'ụlọ akwụkwọ ewo ndị gụlụ igbo enwe ndị gacha yunivesiti Um, um, nnukwu akwụkwọ yunivesiti mahadum agụlụ ya ọwụla ifeva jele ịmụ amụ wukwala onye igbo onye dịka onye a gacha anya pụta aya ewonwe n'ụlọ akwụkwọ ọ ya amụ ihe ọ ya akụzi na ya enenwu onye anya ọfụma enenwu onye anya afụ na ọ maala ihe ọ agụ ụkwala onye igbo ka ọ wee nye aka kụzikwela ụmụaka maka mmadụ anya na-akụzi ihe ọ marọ mhm. ọnọkịta idute onye amala asụ igbo onye amala eji igbo onye amala anything esi anya ya kụziri eh, igbo ịma na ịbụ nwa agbọghọ iwe bụ na iso na ndị na-akwalite ya bụ asụsụ igbo otu anyị dị nwa ndị mmadụ a na-abụ dịka ị na-asụ igbo anụnwa na-eme ka ndị mmadụ sodokwa na-asị ha na-ada amụba gị amụsị na ịdị lokal ma ọ bụ ah, na dịka o sikwu a na-ekwubie ụfọdụ mana ndị na ndị mbịa na-aga n'ezi ma abịa kwuo okwu ebe a nọ kịta nụnwa enwere emume nke m nwa na-emekwa ka ọ dị mma yọta ana m emie n'igbo ka m na-asụ ya ka ọ dị mma wee ebe a na-eneba anya n'ọtụtụ ife na-emegasị n'obodo ma ị ịmakwala ndụmọdụ na enyemaka a ga-enye iji fụ n'obodo dị mma ịkwalitekwa asụsụ igbo m na-aga n'ezie ekwu okwu mbịa na-ekwu n'igbo ụfọdụ a na-ene m anya ọkacha ụmụ agbọghọbịa na ụmụ ntorobịa a sị na onye nke a ka ihe na-asụ ọsọsọ ndị nne na ndị nna na ndị okenye nwa na-aghọta ihe m na-ekwu

ọ na-ewute m rinne na ọ na-abụ apụta ndị be anyị n'ezinụlọ ọbụlụ asụsụ oyibo ka nne na nna ji ekuzi n'ụmụaka ife elukwa na ụlọ akwụkwọ Ọbụkwa asụsụ oyibo ka ndị nkụzi ji ekuzi n'ụmụaka ife mana ntụnala igbo kwesịrị na asụsụ igbo ka nwata ọbụla amụ n'anya igbo ga-eji wee sụọ ọnụ mmiri okwu izizi ọ dị mma na nsọ anyị aghọtaghị ihe na-ekwu na ụtadolo ndị nne na nna dịkwazị ndị nkụzi ọkaigbo mgbe na ọ dị mma na nchịkọta ya ndị igbo be anyị biko ka anyị ghanata n'azụ ka anyị sụwa asụsụ igbo ọ igbo ka a mụrụ anyị na igbo ka anyị ya ana ya bụ biko nụ unu ruo n'ụlọ akwụkwọ ndị na-akụzi nkụzi ka anyị sụwala ụmụ anyị zi anyị igbo igbo bụ igbo igbo ka anyị ga na-asụ ọ dị mma nne maazị antoni ugoji ọkaigbo mbe bụrụkwa s8 gọvanọ obianọ on event ya na nwaada ọgọ chinenye onye nkwalite asụsụ ugbo anyị na-asị ụnụ daalụrụ nne n'isonyela anyị n'ihe mmemme ụtụtụ ọma anambra ọ dị mma ndị ọma gara anyị ntị ụnụ apụnakwana anyị na-abịa ka anyị nachiyata na agba nke ọzọ anyị ka nwekwala okwu anyị ga-atapị ọnụ mụ na onye ogbo m eberugonna ka nọkwa ebe a ọ dịkwa mma sụbakwanya bụ asụsụ igbo ka ọ ghara ịnwụnarị anyị